sie na ọ ise eto nọ na ya bild nke a na ọya bụ dat na bụ n'ise ọgụ ma agbachakwa ihe anything ị na-eme makwa na ọgwụ nọkwa na ebe a and ma that anything you be bọsi chibọl when they was closed your death was closed yes nke ahụ bụkwa na anyị nwa chọtabeghị na anyị ngwa ọrụ deti nke gị anyị si gị that it death is power so guy power I'm not talking see left. But I'm talking, say, all these people who <laughs> they do all this, <laughs> eh, make you know. Money, even money you to see, you they see. You don't know somebody, you, <coughs> like Bawa Central Bank of Nigeria. I mean, Bawa, you see that now, but I mean, Biara will be back in there. You make America just not be carrying now. So, I didn't marry way. Oh, Thank you. And I'm not begging. I'm working like uh, gods are low, low incollaptible jaws. He said, I cannot fear any person born of a man, including one who died by the operation. But the only thing we say that one day, one day, I understand, and we go meet together, and we go see ourselves, and we go challenge, and we go see ourselves. We know the bad and good roots and the medicine because say very good and the bad and the baddest. Power. Merike. You doubt? No. Good. I know the crazy. I say. all the can best, better, best. best. Good, gooder, bad, bad, badder, baddest. Yeah. All in the room of Nina Hunde bad. Then feeding of Enwe baddest. Enwe baddest. Yeah. So mmadụ mara ewu ndị be anyị n'obodo oyibo maọbụ ndị dị niile ndị a niile unu na-akpọgasịcha dị na nke a kevu ime oke ite if am we are you unu na challenge mmadụ if you come to somebody's yena family no be you go tell am say amin obasanjo dey for my side and the joe dey for my side and the viz dey for my side attack am say Wetin dey hook my or signal this is is hooking that love is your brother. Which one? Who is the name and who is, who is the person? Okay, wait. If he come, it we like to know more. Don't be say you come. Uh, let me. Uh, uh, I do this. Uh, eh, they get a problem. I'm suspecting. Suspect Why can't you? That is dibia Only ekpere ahụ fin nọ na pozu kpọrọ m chan ụwa gị si anaghị agha sị gị na chan ụwa gị isi ọdịkwa gị mma don't tell people uh, I'm suspecting this I'm taking this person the, even if Ojuta. they Juka have the name. Ọ ga-asị gị ndị ọbara ọra, ndị ọbara ihe ọbara gị ndị chetere ebegara nya ekpe ọnụ na-ebi ndị oturu aka yiri ọkara etoro ọga m ka na-agwụsị na na ka nke na-ekwu okwu ọ dị ka ihe ahụ a akpọ ihe I am born living in the end. ndị when they ya they know why. nọ n'elu ụwa say that now. But no matter that no, when they go, n'igwe go si n'igwe you no You know no people you don't buy this word foolish that you cannot this heaven you dey talk you say you know. go feel rich. you are you doubting are you doubting if you come to russia people come to a man in Igwe in as any Guagugo. it. don't flinch. that is the reason why I can scope myself. Then Igwe, the Mamanje, whatever some name. Okay. You know, now that people say, go to go, ma'am, yeah, Ndengu. Onye iko onye Nigeria will say, the, when you go to US, you go, you buy Nigeria. Eh, London, you say, I go, I, I take over, I'm coming to Nigeria for this. I understand. You know, no people, we don't buy this earth please, They start messing up with talking. Natives begin the talk, say, I'm a native, I'm be this, I get my. <sniffs> No problem. But day, eh? my I don't like it. don't like it just more. Yes. Because some people did, who did not even know the medicine of scorpion my God, imagogwapi you can talk if you they do they do they do they do because no go ibosa ga agba aga ga ga you no go fit talk. a that now. and no be everything you do, you show it, say do this this of the of all this nonsense. Monsieur Nekem, here Jamam talk what the Magadam Nezu like this. And I see no you good or not got a name, I want like this. So that you cannot even know me. I understand because so say take when women are parag, never came back on them now more. I'm carrying oh, it. But I truth. I don't doubt it. But he So, my people, the, my reason of the year is in that in all the days, Aneke Ogbanje, eke Ubuchi, which you can use yourself, something you can use, do sacrifice for yourself. everything eje eh, ana na eje na nke igwe udoji na abụ onye ga-emete eme m ana na eje na nke dị ya ya ahụ ị mara onye ga-eje onye agụụ dị gị beenye ma ọ bụ onye na-ejire onye na-ekpoko why can't you people na-ajụ ice onwe ndị bụ chicken onwere ndị ọbara ose onwere ndị ose ọkara onwere ndị bụ onye okwu ohu onwere onye ndị ọkara leb o nwere onye bụ ndị jiteka o nwere onye bụ ndị jitelebụ o nwere ndị kpore bi n'obi oture na-ekpe ọnụ n'ebi oture ndị oture aka ire ọkara tụrụ mkpa ya bụ ọ sị gị bụ onye ọbara ose sa gị bụ onye ose ọkara tụrụ ụkpa ịsa na ya bụ onye ọbara ose onye ọbara ose bụ na onye agha agbachara asị bụ I will do this. I will cure this sickness. I will do this. Mbasu Barigo Ibuna. Imeteku send I as the people who know work. So, them na go magona. I'm talking to native. Onya gwara amarago. Talking to DPS. I'm talking to native particularly. You understand? Who called them? They are self, native. Who called? native doctors. Who who called in our name? Yes. Who make what? Who called themselves native doctor? Yes, uh, them had it talk. Okay. I understand. Yeah. And uh, yeah, na ogwa ogwa And then Bubu commanding civilian. They make it. All the can now everybody got native. Everybody got then. Uh, Amazing one. Enjoy yourself. Enjoy your one question. go bring dis so so so ya kpọrọ anaghị ọsị m na ya ma ga help me so please ihe ndị mmadụ and mụnwe ndị gị people si na-akpọ m amago m na kpọọ m two times ma ọ bụ ihe na disturb m i abuse you if you want to call me you will check the spirit mgbe ọ na-anabata ee nnabata nabata and yes we talk the thing imekwe gị ka mmadụ kpatara and i'm not telling you to call me too much say ya ya yawu yawu yawu yawu you cannot even because within nature nke we don nature cause then i understand so thank you my people. nwere ike thank you very much ee eh, ihe m na-ajụ bụ uh-huh. ịma na last time na ikwuru maka Nnamdi Kanu so and ndị ịntanetị everybody na-ekwu maka ya so anyị chọrọ ka anyị mara ịmagonu ihe Nigerian gọọmenti mere hmm. through the law court so kedu ị nwere ikwu ọnọdụ anyị nọ otu Nnamdi now ihe anyị maara na ịma na ọnọdụ ugo anaghị ada egwu ma ama m na ha afọ na dat but na sinsi ahụ m gwara m kwuru ya gịsi gị ọ bụrụ ta ma ọ bụ this native ka we gada togeda ma ọ bụ osisi ọ bụrụ ma gada gị togeda sikpee m two limbs adishon na-abụ kukuru ewe well they are lame and their mother's name. It's okay. More. ndị ahụ m sịrị onwerugo onye sịrị m data bọtụ tinyegodu m maọbụ ka gị na onwe ugwu so na ịmụ na agwa bikos o nweghị nta mgbe esi m data na sinsa ahụ na ya na ya rutere na onye isi nke a bụ nke a onye isi nke a bụ nke a na onyeisi nke a bụ nke a onye ga-eweta nwa ha closest person who kwuru Nnamdi Kanu ya weta ya yes ịkpọ n'ọbụdụ onye dị na donye a iweta hmm. some days yes that is how I talk okay ọkọwata eh, na na because mụ na m Amachi n'okwu je ebe a ka m jụkọrọ maọbụ ihe na maọbụ na onye a bụ onye a maọbụ na onye a bụ onye a ọkọghọta but n'uche ha ebu dat na na ha mma hapụ nwa amaazị but na tọbata nwa ha hapụghị nwa amaazị na m dị sure that na esi na ahụ everybody yes okeke tukafọ tee wọta mbara ịbụ n'ụfada ma ịbụ ihe ịbụ na onye ok ịbụ n'ụfada ma ọ ebu yayaya wuwo mm. ebu the highest person o ebu kpokpokpo ya yo i understand mm. because ekwe ha esi m na m siri na ya bụ ji bụ na m siri na m siri da tri mm. onye a gwara amara na ọ bụ na na kwuru Buhari akwụghọta which everybody know that the guy no dey mm-hmm. but couple that na si nod yes i ekwete nod but kide kedu ihe nwatakịrị mee yes no problem but uh, they dey receive it o oh. yes so nya bụ na nke nwa maazi eze ọ m ihu ya ọkụ na nke m na-ahụghị yes because na ihe a bụ our benefit yes ha jiri eka ha ji nwoke dị ka eka ha ji Eka ha ji nwoke bụ mmụọ freedom anyị. Yes. Eka ha ji nwoke dịka ya bụ freedom anyị. Let them hook am. But n'ọbụgoro two names si jide. But ọ bụrụ ta m ejighị eka ha ji na m dị Kano bụ eka ha ji freedom anyị na-apụta mmụọ. Eziokwu niile apụtachawa. ọkwa helikọpta ha na drọpụ anọkata ha drọpụ ndị asịgịda na ọbụghị eziokwu n'ọbụ ihe bụ ọnọkata asị kịta pipụls adịghị ejere udo a na-asị adọm am nọtụ abụrọ m ndị a na-ekwu okwu na ihe mma bụ dat ma n'okwu na-amụta okwu am nọtụ talking be say dat ka ị ga-enwe okwu nwunye nsika I don't know to talk too much and I don't know I don't know how to talk much and the stress move enweghị m the appetite add milk in my life anything ị na-ekpedobe mepere Biafra abịa is good more ọ bịaghị n'anya um, these people who dey do this nonsense na we go meet anyị nwa bụ nsị ka asadide ka abụmọ n'ogbope dat na anyị nwa bụ ọgaranya n'elu ọgaranya but na eh, ewere anyị azị si baba boy uto ewere anyị anyị baba boy bụ udo ha ewere east ndị ugwu na-ewu anyị ọkọwata but na nke ha mere m ihe na ya wee mete ka m na bekee m na-efini na ụgba nke m ga ka m na-eme pesona if tampa tamper my own nine iwu Moses mụ na gị pịra ogbokaara ogbo so n'ihe m na ụmụ na-ekwu dat na nke dị Kanu bụ ise dat na ọ da ama m obi adị ama atụ ụjọ but na the only thing be say that the man must ihe were Enugu must come down because na ọ bụ anyị bụ Igbo anyị bụ Igbo ka anyị machara onwe anyị ka nation ugwuguda now ndị ahụ niile na-emechi ihe ahụ niile ha na-emechi asị gị na ha renounce ọha dị mind ọ bụrụ na ha renounce mind ihe na-ebu mbụ this my medicine nwoke ulodo ahụ ha na-ahụcha maka na anyị dị n'igbo dị n'oyibo ha anaghị na-ekwukwesị that na o nwekwere ndị na-arụ na amerịka o nwere ndị na-arụ na u.s. o nwere ndị na-arụ na london nke ha bụrụ nke m nọ bụ na mgbe ahụ ha sịrị na-eji kwesịrị ite oje ji nwoke bụ Biafra flag onye amaghị na ọbịago marụ na ọbịago but n'ihe mmadụ bụ that why na ndị na-agbara anyị mgba ịgbagide anyị mgba were onwe gị resite ndị awụsa ọnọkata now you come back Victor, uh, I'm supporting Obi Monatafu ihe ahụ but Namafuga can ga win it, but he cannot go. They cannot. Near Hana, ihe niile na-emesi ame that is the reason but udo maịrị obibe anyị maịrị the thing all the good ọshanya anyị ka ahụ mana nara anyị ana that be politician so i'm not against him is good anyị mbe ma anyị let ọ bụrụ that ma other one nke obi ga-aga ọ bụrụ ma nke biafra na-abịa but obi ga biafra must come n'ọbụ ka e were delay ka e wee eche ka e wee ọrụ but m dị sure bụ wait o nwere onye egwu anaghị enwere onye egwu anyị ga atụ gaa na tokeke tokaf tebụ prezentị tebụ ihe na ihe ebu na na-emago bikos mosukweri mosukweri ndị ahụ niile unu na-akpagbu mosukweri unu manụ ụmụ ogbenye nwere ike bikos na chukwu okike abịa ma bụ chi ụmụ ogbenye ọgaranya nga da nga ugwu a na atụ egwu It may not be here, Hannah says, Avam, I am what you call Avam, na am what you. I'm like, you brew Bible, Nima. Be married that number demon na the devil. na How mail like this? The day you people go know that Biafra is a devil, most. But if you like, if you don't like, akwadobata ihe mma ahụ dị na anyị anatago ma ndị ahụ ihe ahụ ha fini na ha ji anyị ma ya nataga Queen Elizabeth kere ebe ọ nọ na idiot nwere ike mba wetu idiot ahụ kere ebe ọ nọ na eme m nọnụ ga-anwụ anwụ na oh my god don't worry no problem ewu ke na m dịka if you dey like si eh, a ji etigoro ihe tebe anyị na akaụntụ enwere charges udo nnu anyị na-eme onye abụda anyị na akaụntụ ha charges adọm ekwe onu si ebia ma not talking say but n'ịmma bụ mụnwa bụ nwa afọ ịbịata na Nigeria gọọmenti they did not even give us our share mmadụ ọjọọ nọkwa mabeghị esi asị na etu ị na ha ejikwe gị ite ume ka ngwa gịzi ndị anyị na-efe ili oke ọ bụrụ ma ọ bụ na agụ yiri nsị na chudọka dị gboo dat na abụ ya na ọ bụ dat na anụghị ihe emegide nwanne gị si gị ga-eje mitin eje mmadụ ne nosiri ha ọgụ sọsọ ojukwu ojukwu mere ihe na ọ ga abụ pụtụpụtụ pụtụpụtụ ga-ada kachọhụ ha somit onwe nye anyị ihe anyị si anyị debe ọ ha obi dị anyị obi were ihe a jee ka m mụ na obi kwugidokwe na m na ụmụ o nwere ọ na-atị ya ihe na na m na ụmụ asịkwa dan ebe na bikọs o nwere ị ga-enwe eme mmadụ ọhafụ ga-adịghịzi imedi n'ọbụ tago unu na onwe unu amawadodo anyị mmadụ gị na nwere eshibe anyị ejebe mmadụ ike ma ha nwa bụ eshibe ha ejebe onye ọ yiri ha nwere ihe na ha dọbara dọrọ ha perita Cameroon ihe ka ha dọchara anyị chọọ tabụl na anyị na bọtụ oke kedu ihe ha na ya anyị anọkọta ha gbuo mmadụ si dat na mmadụ ga-abụkọmata anụ na we need so i'm not talking be say that eh, na ọbụsọ ọbụrụ onye ọnwa ma ọbụsọ ewugo eh, but na ndị nweriri zi na-esi gị na igbe enweghị mmadụ sa na ọbụkwa david amana m dị ka nọ enwere hụ another peoples kume mme ume mgbe ịma na ndị igbo iwerite onye igbo tii na bọtụlụ kwuchikwa ọ ga-ahịa nri na-abatara at that place e chop we are not begging anybody and we are not apologizing anybody and we are not begging any government and we are not tolerating any nonsense and we cannot even carry a gun. I understand. Ọ bụ anyị were Chukwu Okike abịa ma bụrụ ụzọ. Anyị gwa gị Igbo. Gbedike. Kama gị na Igbo na-emekọta ihe ka ngwa gị zụ. Ana m anọghị mma i dey dey small even the my stomach i dey fear am me i begin dey fear my stomach me sef i dey fear i begin dey fear myself ya bụ egosi n'onye igbo wọtọ wọtọ dai ọ bụrụ nke na m dị karị na nke ahụ etigbu uche danai oke onye ọ bụ si na ya bụ okorobịa ememe ihe na ekposichere charges na ihe na-ese okwu bụ ihe mgbe ekpositere charges gịrị ihe awining they are whining us and we are whining them so guy ya bụ nke dị ka onwe ihe ọzọ na-ajụ m thank you very much enwere for now mgbe ịchọ ajụ jụọ mgbe okwu ikuru doro anyị anya are you sure yes anyị wọtara ikwu n'isiokwu m bụ ndị a niile bụ ikpe ọdịbịa ekwe ikwu ire ụgwọ ka ọrụ bụ ọrụ in absent of why can't ọ bụrụ ma ọbaja onye ọbụla gbachara gị afa asọ ọsọ jos na mara ma ọbaja ọsọ ajabe ị na-achụgodu emere omume n'obi na dat igbo nwere ka anyị si eme igbo nwere ka anyị si eme so n'isiokwu m bụ ah, biya onye emegwu nke ugwu sendara onwe ndị maara ọrụ inside the village ahụ ọ bụrụ maka m ịma na ene gị mere ọzọ ga-abụ even everybody no go fit know and it's not a question of much that everybody know you but eh, abụrụ m onye somebody na many ha that is the reason why i know they, like to talk and dey show face no more people so thank you my people thank you very much ọ bụ ihe na-ajụ mbọ nwere eh? ọgwụgwọ eh? mba Eh? Mba, how do Yes, yes, yes. Yes, yes, As we are talking, we are a Ebo Ibaji, Omabo, Ututu, Echong, Ayeke, Enwori, Otocha, Elusi, Enwori, Dogu, Olale, Ayeke. This one be said that my mother side. no be say you dey say we dey na we no country and na we get nigeria na still nigeria no be one party get nigeria eh na-ebupụta onwe gị na foonu bụ ịmụ na sumu igbo na-ebupụta onwe gị dibia dibịa ejebe eh, eria anya oke oke ndị na-ebupụta onwe gị o nwere ndị bụ sọsọ ịkpọ mmadụ bịa na o nwere ndị bụ ịma na isi kwuru ukwe ekweghị njem n'oyibo achọta gị gbagide so now isiokwu mbụ bụ mmadụ akọnfuz n'ihe ọmaghị maọbụ isi onihe onwe and be na this and be na this akọwata because na east adịghị gud. ka ihe nwanne gị kwuru east adịghị gud n'ihe anyị nọgodu bụ ihe niile anyị na-anụ ahịa ndị eninye bụ ọnọkọta asị na eji na gwata na tọrọ mmadụ na-ejere beneke ọ nwere ihe na emechi mmadụ ekerịta ndị Boko Haram ekere ihe fọọ na be ihe awụsa awụsa na ụdara onwe ha that is will be a native arụdo ka esi etieri ha enwu ndị oyibo anyị gị egbe bete na-emebefu mkpụrụ anwụ ise enyi onwego onye enwu gbagidara na pozishọn niile ọ